ana m asị ụtụtụ ọma dịrị mmadụ ọbụla na-anụ ka o si wee daa nke ụtụtụ taa ka o si wee daa nke ụtụtụ taa bụ na anyị na-asị na ụbọchị nke taa ataba eke ga-eketara anyị ihe ọma na ụbọchị nke taa ataba eke ihe ọma ga-emere anyị n'ụbọchị nke taa ataba eke na ngozi chukwu ga-ezu anyị arụ ebe ị na-anụ ka o si mee nke ụbọchị nke taa ataba na NTI mgbe ọ bụla efuru NTI sonye kena anyị ị ga-amụta ụmụ okirikiri dị iche iche anyị na-asụ kwa ụbọchị de caminho duo edu dịka mmiri doro que ka ụbọchị nke taata ketara anyị ihe ọma que o que trai ọganihu que o ketara anyị ndụ que o ketara anyị amamihe ka o ketara anyị mmadụ ịma inwe um akụ akụ na ihe nwee nwee ọkwado ya ka anyị yọrọ n'ụbọchị nke taata wee nwee nnukwu okwe buru ibu na ntụaka chukwu ji esi emezuru anyị onye na-akwado ọfọ nke taa bụ ezinụlọ não, high chief camillus eze azụbụ vezes nweze anara aṅụrụ mmadụ nnatu the family doctor ya ezoloma na ezinụlọ ya nakwadofa wee na-arịọ ka Chukwu nye anyị ogologo ndụ na isi ike were ọganihu tiri anyị na ọganihu otu udo zuru oke tiri anyị nghọta na ọmụma nke mmadụ ga fụ mmadụ ibi ya n'anya ma gozie onye ukwu na onye nta anyị na-asụ na ọ ga-adịrị Igbo kweni